ẹ̀yìn wọn náà máa wá ẹ̀rọ ọdún ọdún. Abia Abia náà Abia náà bọ̀ mọ́ bọ̀ àbọ̀ ó lè fi kàdé ṣé gbogbo àgbàrá ń bọ̀. Náà sì lè fi mí kẹ́mi wọ̀ wọ́n wá wọ́n náà wọ́n ẹ̀lẹ́ gba náà bọ̀ ẹ̀yìn náà wà pẹ́. Ọdún ọdún wọ́n wá wọ́n Abia náà bọ̀ ẹ̀ mọ́ sẹ́nà Nàìjíríà náà gẹ̀mí ẹ̀. Imasa na na kwete na ogene ya na bụ. Imasa kwete na ogene ya na ọ na-eche gị. Ọ na-eche gị. Ara. Kedu ọdụ ya? Ọ gbasiri ike dị egwu. Ọ dị nye anyị mmadụ ka na nsogbu na-apụta mma. Onye na onye na-abụ na nsogbu na-esi na onye agba arịgoro. Lọha. Na nsogbu na-esi na onye agba arịgoro na-abụghị. yaase otu gini yaase oye tekwani yaase mana ịmara ya ọbụla na onye gwa ọdụ yaase oye tekwani odibe tụkwa ọdụ nwatakịrị na ọdịbe yaase abịa na abụọ abịa na abụọ ọ abịa ọ na-arịa isi chiara afọ gị na na-arịa arụ na-agagharị na-agagharị ndị ọgbọ na-agagharị agagharị apụrụ ị na n'ime ringị Otie. Otie. Otie. Ahani. Ahani. Nwata nwoke. Nwata nwoke. Mara mmadụ si bido n'egwu. Ibi ebe na ọbụlọmbụlọ. Ịgasabala ọkọchị egwu. Ekele m na-agara gị na-ekele ichi ọdụ ụgbọ ọdụ ụlọ ndị ịtọ. Na-ekele kwasị kábà lè ṣe àjọ̀dọ̀ ìjẹ́ àtàwọn ìlẹ́nu ẹ̀rọ àwọn ọ̀rọ̀ àná tí wọ́n lè rẹ̀ tí wọ́n bàbá àgbọ̀ ọ̀nà ẹ̀dún tó sínú àpọ́sù ọ̀rọ̀ yìí tó fẹ́ tó ń kó àtàgbà ọ̀nà ìjọba lọ́wọ́ tó àná lọ́wọ́ tó pété mana. Thank you senior apostle. Ògùn yìí ló ṣe ń bọ̀ inú mi. Honourable, àlọ́ sọ àbẹ̀rẹ̀ yẹn kan. Tí o bí kó, ayé ìlẹ́bà senior apostle wọ̀nyí gbogbo. Yàrá ayé nà ẹ̀mẹ́rẹ́, nígbó ní ìgbà nà ẹ̀mẹ́rẹ́, tupu igwe abakalite, igwe abakalite, ẹ̀wọ́ ọ̀tún, ìfẹ́lẹ́ náà máa ń tẹ̀ lójú ẹ̀. So gita, ètò òdòdó thank you. Hallelujah. Ka anyị, ka anyị mee Ọ bụ n'aha Jizọs. Chukwu ọma na-eme mma anyị ekele gị n'ụbọchị taa. Anyị ekele gị n'ihi na anyị ndụ na arụsị ike arụ nke gara aga. Ana m ekpuchi onye ọbụla bịara ebe a n'ọbara Jizọs. Don't be chasing women na n'ebe a n'ọbara Jizọs. Ana m asị ka Jehova bụ Chineke nke osimiri nke ndị agha bụrụ ha na-asọpụrụ mgbe niile mgbe niile. Baa n'aha nsọ nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ. na-abata n'ala ịntanetị ya. Ọ bụrụ na Jesus and the priest Abatagbe ọbụrụ ya fọdụ na ọbụrụ na nkọ na-acha na Abatagbe anyị na-asị anụ anyị ji uchu ọnụ na-adị na dịtọ ọrụ ichepe naanị ije mmezi anya PG General ọnụ ya ọnụ ya President General ọkụsoro ya Abatagbe chief ọsọ Oluche the chief editor general chief editor. Hagama Onimeno in the person of Chief Oso Onuche. Yeah.

ọkụzọ ọbụrụ ndụ ndị a anyị ọbụrụ ndụ ka chineke goziere anyị ọjị ata anya ka ntapịa udo na ọgụ ịfụrụ anya ọganihu si na jizọs kraịst bụ onye nwe anyị ka amata abaghị na nke a na-etibasi gị chierugo ọkụzụ a bụrụ ka ndị mmadụ zakọ amaghị ka ama ka a ma ama anyị bịara mgbe ebi ibu emume ndị ma ọwọ́ ẹ̀ máa ń àwọn àgbà gómìnà ìta na àwọn jẹ́ àjà fúnra ẹ̀mú máa kọ́ ara àbúrò ẹ̀dá ẹ̀ka mẹ́rin kọ́ sùn wá dẹ́ ní ẹ̀mú na mba ụwa ọ dị na ndị ọkụ ụzụ na-akwụgharị mgba ugwu na ọ eh, oh, maka ibe eji ejide nne m na nna m mụrụ ọgwụ nameghị ọgwụ bụ ibe bụ eji ya nwa aka na-aga mezizi ya ọgwụ e o nwere emume ọzọ na-eso na agbasịa na ndị izu na-atọ na anyị kelere gị chetara m afa ya etu gị ọzọ chielugo a jụrụ ebe nwere obi c h e esi na ihe anyị na-eme ebe a bụ ihe nwanne ihe obi aṅụrị si na anyị eme emume na ọṅụ anyị etichiri aka anyị anya kpọrọ ambulans ihe mere aga dịka o si agarị agarị ya na tí mo fẹ́ lábẹ́ ìjọba nàìjíríà ìdílé àwọn ọmọkiri ọ. mo yí ká ẹ lọ. láyé ẹgbẹ́ bá bí wọ́n gbà wọ̀ yẹ. lẹ́sìn à ṣẹ́mà ìgbà tó sọ̀rọ̀ tó bá náà jẹ. lọ́wọ́ tó wà sọ́nù rẹ̀ báyà ní. wọ́n yóò sọ ní ìbẹ̀rẹ̀ rẹ̀. ọ̀gbìn kẹrẹ́ rẹ̀. ọgbà mbọ̀nà ìgbà tó gbọ́ mbọ̀. ìtàn ọ̀gbìn tó sọ̀rọ̀ ayẹ́kọ̀ọ́ Kalu, Kalu Rita, Kalu, If I can Lodoma. Mama ni tego, ba continue America. Gane ni iru. yẹ nya ọba ti ọwọ ẹni yẹ ọwọ ẹni yẹ ọwọ ẹni yẹ la ọsùn àgọ sí bẹ ọba lè bùrọ ọrùn iyọ mọ abàtà gbé ayé nà ọdún bàtà iyọ mọ ọdún gọọmenti ọdún alo ẹ wo wo wo ọdún máa ń gbá mighty mighty ìgbà gbẹdúrà. ọnwa ano na-agbụ a security onye nọrọ n'iru obodo si na agagharị agagharị si anọ na standby na nwanne gwu ruru azụ ka a na-aga Maybe I tantan tantan kunyaniru spika ama kunyaniru ga spika wani apụ apụ ti tebụl ti yara ga abụ n'ụlọ achọrọ m onye anọ n'ala ha abụcha ma na abata Ojie, ojie. jeba ya? mane dagun rangi bad ibara mane go ni dari jeba mane yang dagun rangi icho ipo mane go lapia o potasa icho sinko manyoka obi palina wani ya jadda nyala anya aka abali lana mama ibebi n'ebe ọ dị kwa afọ ga-anwa mgbala ọfụma

ọ̀tọ̀lọ́jì ìfọ̀dí àbí ìwé ìwọ̀dí náà gbọ́ bí bẹ́ẹ̀ náà gbogbo àwọn ọ̀gbọ̀n rẹ̀ tọ́ máa rẹ̀ bẹ̀ ọ̀pá ní ìbámu ẹni wọn náà bí sí lórí ìlà rẹ̀. Wọ́n sì máa lọ́tù ìgbọ̀ nínú ẹ̀bọ̀ aláàgbà ìgbẹ́ ìtẹ́jọ́ ọ̀tọ̀lọ́. Àmọ́ ọ̀nà àṣírí ọjọ́ náà tán. Ọjọ́ náà tán àwọn àgbà náà lọ bí ìrọ̀lọ́ ọ̀rọ̀ ọ̀gbìn sí kìí ṣe ewu dẹ́gbẹ́. Òmìnira ṣe ìwádìí wọn bọ̀ ń nà àti ìbùdó ìṣòro ìtẹ̀ náà tó ń bá ìwé àtàwé ti ń bá ẹ̀ṣin. Ìwé bí ẹ̀ka nílé ọ̀rẹ́ náà ló ń lò. Òmìnira ṣe ìwádìí one hundred thousand naira. Lọ́la ti máa ń bá ọ̀sẹ̀ àtàwọn. Thank you. nakwa nne polisa ekene anyị abaghị n'uju ozi ife be eh, eh. anyị abaghị abaghị na-etugasị gị kedu ihe butere ọgbakọ na ọkụ ndị mmadụ ji welapụ ibe niile ha na-eme dịka esi eme ya na naanị bụ agbasizi akpọ ebe taa fes septemba anyị ji ọkụ zụrụ ọhịa bụ mmemme a na-eme taa daalụ ekele gị na eme na ime ka ịnyeghachi ka na agbamụmba a na-anụ ụbọchị nke na mmemme a na-eme taa ụka ahụ akwanyere chi ọbụ kedu ihe kpatara ndị Igbo ji akwanyere chi ọbụ eji akwanyere chi ọbụ ugwu bụ na ọrịa mmadụ inwe Olha, Onye lụọ olie anọ Olha, olha, gị Olha, olha onye kọsịa ọka ọka ya nwụrụ o nwere O ọ na-eselebreti ọ na iwe Olha na-eselebreti bụ a fruitful harvest ọ ya ka eji akwanyeli awa n'ala Igbo anyị kelere gị ọzọ ife ọkụzụ na alụ mere nke a na-etugasị gị ibe anya ebe a ikankana naanu na ekene gị kedu ibe butere ọgbakọ niile a bamenya mumba amosa mwana wani chini amosa lamba ya ojo darinna darin awon memme ozu na apart from amamuji na ịgba mgba memme rinne anyị na-ele ọpụtọ anyị na-ele ọnwa ịtọ nwaanyị gị na-enweta mmanụ na-apụ ọ tụkwara nnukwu mmemme ọkpụkpụ na-emekwa ọ bụ ọkụzi niile na-eri nkata niile na-akpagharịkọtara na akpagharịkọtara na na ị nwere ike ịkọta bụ nna m enyi ee maka nwere akwụkwọ maka na ọchị na Anlage ein Jahr nicht, dass er mbwa naanu kedu ibe nye the inspiration iji wee mọpụta na amasị na ọka ịma mgba ibe mere iji wee mọpụta na mgba mgba bụ na ọmụme oyibo obodo na-ama omume ejiri ọgbara obodo kwesịrị ka so no matter what you do so para mo agba pa nalo se ka ko ama ama ba kale ba i can i can i can do ba ọbụla nna agba gbara ana m na ebụda aha mkpụrụ ahụ aba agba dị isi n'aka si eme izi tupu ọbụzọ elu